akwụ nke ọfịa pụtụ ebe a kedu nke bụ akwụ ugodo n'Ukọfịa ichidi echichi kedu ife okpuru ede dị n'isi eme okpu efu nwekwanụ nsọ bụ ọkwa ịdị otu ede ikpuru okpuru ede okpu nwekwa nsọ ihe abụrụ ekike ndị omenala ndị Igbo ụnụ adịzi na-akpọdo omenala Igbo isi naanị thank you m ife ikwu eh, hmm. o na omenala Igbo ịmakwụ nna m echi na m echi yes anụ m ihe ikwu o so na omenala Igbo mana nwunye ndị mmadụ ị na-atawa na di ha ka nọ ndụ ọ nke anwa so n'omenala Igbo um. ndị di ha ka nọ ndụ ị na-atafu so na omenala Igbo nwaanyị ahụ ị na-arị ya na ya n'ike maka na onwere ego di ya nwugo ụmụ ya ka akụtara ụmụ ya ị na-alụ fa na fa n'ike maka na padna site nke anwa o so n'omenala Igbo ndị niile gbasara gị bọyị mmadụ asaa vụọ gị 5 years 6 years 7 years 8 years oluzie taịm ị ga-eji ihe satụlụfa iwere ego fa tie na akpa ibufori iwelufa tụọ nga ọnka anwa soro omenala igbo chief m ịmala omenala igbo those boys ị na-enye egbe ha na-eji anapụrụ gị ndụ mmadụ na-ewepụ ndụ mmadụ n'ike gị na mmadụ nwee problem ndị afa eje wepụ ndụ onye anwa ọ nke anwa soro omenala Igbo ajụọ gị some of you are just evil. nwa gị nwoke na-aha ndụlụ egbe wanyị na ọ bụrụ onye polisi ọ bụrụ onye amị ọ bụrụ onye sars ọ bụ ọkwa onye n'ịkọ memba ọ na-aha ndụlụ egbe nke ahụ eso na omenala Igbo ọ nọ n'ụlọ ọmala ihe zoo n'afịa bịa ka anyị kọwa n'ihe bụ omenala Igbo onye ahụ ị na eji ekechi na ọ na-alụ ụlọ ikechie ya ekechie ma ụmụ ya ka ha ghara inwe ha akakụta apa ọ nke anwa so n'omenala Igbo a na-ekwukwa n'omenala Igbo si meluo onye n'isi ọ bụrụ ọsọ mmadụ ike ekike bụ omenala Igbo omenala Igbo kwesịrị ịpụta ị n'omume omenala Igbo kwesịrị ịpụta na akparamagwa ị na-akpaso mmadụ ibe gị Sọọsọ abịa n'ekike ịbụ omenala Igbo mana abịa n'omume omume ya bụrụ zero bịanụ ka m kọwara ihe omenala Igbo nwoke omenala ka a tụba gị egwu na ikpu okpu okpu mme jekwa satụrụ ndị gbalụ gị bọyị na ọ bụ na ị chọrọ ime omenala Igbo mmadụ atasịa ofu nwụsịa ma mmanya agrimenti oluo mgbọsị aya satụrụ ya irie gie omenala Igbo chief honorable ka anyị kenere gị omeka nna ya ihe m aka agwa gị bụ echeta ebebe mana ka ọ dị na nke m gwa gị ama m na-abịa icheche nke ngwa gị na before tomorrow morning edukwu ụdọ kpọrọ nkụ omenala Igbo ị na-afụ maka minister of culture and tourism ọ dị egwu iche na ịmụtala ana ka esi achịnye ngwara ụkwụ elu ntụba gị egwu o nwere ihe ị ga-eme nwe mahadgo useless already omenala Igbo ka ị nwere lọk na m nwere appointment aka m esogide ruo gị be gị ị na-afụ maka omenala minister of omenala Igbo sọsọ na camouflage ka a na-afụta na unu ezigbo mmadụ ndị omenala wanyị na-abịa na omume unu mụ na-agba zero onwe onye ifeọma ya abịala ụlọ eje mechie ị inwe lok na ndụ bizi ichie dị ime